Anaghị agba aka ahụ eze nwatakịrị. Anaghị agba aka ahụ eze nwatakịrị. New tooth development of each kid must be rewarded with monetary gifts by adults.